igbo nnọọ n'oge ugwu mba nke ụbọchị tata wee bụrụ na anyị um, abịakwa n'ọzọ orukwa na mgbe ahụ anyị ji eji asụsụ igbo anyị na-emetụ ụnụ mma n'oge ugwu mba nwa na-asị unu daalụnụ ee bịa dupu m bụkwa na egwuregwu maka na enweghị onye na-amaghị m um, ụzọ bie ụzọ osi bịa ya mere na nke ụbọchị tata mụ nwee isi unu ka unu bịa nọnyere anyị bụ egwuregwu n'ihi na amaara m na mmemme a na-adị unu mma ihe anyị jikwe bịa n'ụbọchị tata bụ ihe pụrụ iche ya mere igbo bụ igbo mụ ọbụ na-anabata unu na-asị unu ka anyị nọrịanụ opurobrus igwe eje anyị ga-amalite mmemme a site n'iwetara unu nke anyị kpọrọ ka nkwa uche m eh, mgbe anyị pere mpe ka otu mm, okenye otu okenye be anyị na-abụrụ ọkọgidere anyị akụkọ etu ya si na-agba fes fes n'ụlọ akwụkwọ etu ya si na-aga nke a na-eme nke a na-eme nke a okenye ọbụla efuru ọ na-akọrọ na onye nwa gbanahụrụ kristian chukwu na bọọlụ na onye nwa kụziere uwe obodo renjas etu esi enye goolu kụziere ime ọkala etu esi eche goolu anwesịghị nwekwara okenye ọbụla ga-ekweta na onye ọ na-agba onye ikpeazụ na klaasị ee eh, n'ụbọchị tata wee sị ka anyị jigodu ụfọdụ ndị okenye si ha mgbe unu pere mpe nwereta unu si metụ isi ike chaa egwereta unu si kpaa aghịrịga ya ka anyị ga-ewetara unu oge ka mkpa uche m ka ụbọchị tata mmanụ ka anyị gaa ofu isi ike mmeri n'ụlọ akwụkwọ o nwere onye o nwere enyi m nwoke ọnwụgo kịta ọ na-aba agụ olomago anyị mgbe anyị jere akwụkwọ bụ ime obodo ejere m akwụkwọ n'ime obodo ọ na-aba aga ogo anyị anyị aghọla oloma bụ onye nkụzi ụka achụba anya ya gbuwa ọya bụ isi ike anyị mere anyị na-ele ele nọọ nke anyị alacha ọ bụ na anyị na-eri ele ịma na oshi nọọ nke anyị alacha so anyị ghọrọ oloma bụ onye nkụzi ụka onye nkụzi anyị gwakwara anyị sị onye mere isi ike na fraịde ya bịa akwụkwọ mọnde well um, isi ike m mere bụ na ana m agbalị bọọlụ jewalụ mee ọ bụrụ na anyị ya esi nri abalị ma ihe a ọ na adịla ọtụ mgbacha bọọlụ chijie abata m oge ụfọdụ apịa m ịtalị oge ụfọdụ m enwetarịrị pọnishmenti emere m isi ike n'oge nke m onweghị onye emeghị isi ike o nwere mgbe na krismas n'ebe edi a na-adọta na ụmụazị anyị jere ebe a na-agba bọọlụ ebe gbachaa bọọlụ hinana wee fu pikọp enwe ha nwe n'azụ ma pikọp van nwe n'azụ eh. so ana the pikọp na-agba anyị wee gbagoro na the pikọp onye nwe the pikọp bụ the pikọp wee gbama gbasịm ike mgbe eburu anyị wee si ezi nefute wee laa ebe a na-akpa amish paakị zie bazie n'ime ụlọ be ndị ojebịa anaghị akparịzi nkata anya na ọna ọ na-akụzi ebe ndị anyị na ọkọlọka anyị akwa na azụ pikọp bifo ha wee pụta wee ju anyị ndị anyị banye wee kwuo ndị anyị bụ enwe bụrụ anyị chigata azụ mgbe anyị ji eji lọtazie na be anyị ọ bụna achọma na anyị achọma dị mma onye bu anyị na pikọp wee gbazie mama ihe mere nọọ amagoro pikọp ntọ so ụdị ihe tiri achọghị m icheta mgbe m kpara pụọ n'ụtụtụ mụnwa ka olulu ịsa efere eji eri nri a na-eme ihe a na-akpọ by achọrọ m nke m wee mmanwụ ndị egwuyi a na-eti ista ọbụla wee na-agagharị gagharịgide chi wee jie m ya mana anyị sogide ndị mmanwụ chi jie eso ndị mmanwụ ya inu anyị ihe ịghọtago ka m batazi n'abalị ọ nọzi n'ihu na-eche m ndị mmadụ anagbuchego otu kwuru n'oche akwa nke na ọla ka ọ na-arahụ wee bịa gafe okpunie wee jide mkpụrụ mba ọnụ kwa m aka ọ m wee jee kụọ isi na vunubed vunubed bụ ihe na-ewu mgbe ahụ sun spring ọ nyere m apa isi ike mere eri ka ịlọtabeghị ofu ofu ebe mgbadị ịbịa bịa meghi shuga n'ọnụ isi ike mere akarị akarị akpara m ofe ogori kpata ya mma nya ụmụ m na-eme ife mere ịgbaziri fa nyefa ndụmọdụ nya agbara m afụ bụ ofe ogori gbata ya mma mana mma bịa tụsabara gị ofe ogori m na mbọ ntọ mụ nwa bụ nna na-ekweta na nke m ee ebe a ka nsogbu na-ada ada esebe ụmụaka ee eh, mba abụ m ife na-enwe mana ana m agba fes fes ana m agbakwado fes mgbe m na-agụ akwụkwọ masị kpokporo ka nke a na ụsọ mana achọrọ m iji wee zụọ ụmụ m na ife mere fa na-egbu onwe fa ọ nọkatakwa sị ụbụrụ nke ọ dịzi iche ikekwe tinye isi n'ife ọzọ ọ dị mma e, ịmana na a sị na ọ na-abụ ikuku kuo eto a mara na fada si eti trauza e, n'eziokwu eziokwu ịgba eziokwu ọtọ bụ na enweghị onye na-enweghị mgbe o mere aghịrịgha maka etu a ụfọdụ ụmụaka na-eme isi ike etu ọ bụ eziokwu na nke a anyị nọ na nke a kpọrọ kọmputa eji ya mụrụ ihe niile na-agba ọsọ ọsọ ọsọ ọ bụrụ na idowe m aka ekwentị gị n'ala ee eh, ọ nwa gị ga-aga inene ya ikekwe nwa gị dị afọ iri ga-aga ine ya gwa gị sị gị na ọ na-emekwe nke a na ọ na-eme nke a eh, nwa m nwaanyị bụ idowe ọ na-emere onwe ya brawzin na-egosi ihe ọ fụrụ n'ime ya na-agwaghị eh, ndị ọ gara na webụsaịtị ha etu o si dị igbo bụ daalụnụ ee kama na ihe m na-ekwu bụ na enweghị onye na-emeghị isi ike ee eh, mana ka anyị dobiri etu ahụ maka na anyị nọ n'oge ugwu mba igbo daalụ m mụnwa bụ ọsọfịa nwa ezigbo nwaokori na-asị gị ife abụ ugwu mba unu na-ele pụrụ iche ndị igbo anyị na-agwa unu unu lewe Ugwumba. mba lelee ndebe anyị ka anyị na-ekiri Ugwumba. mba ugwu maka anyị nọ ọwa ebe anyị nọ dị ihe bụ Ugwumba. mba gbaanụ mbọ ka unu na-ekiri Ugwumba. mba ihe eruola n'oge ndị igbo na-elelenu Ugwumba Ugwumba Ugwumba ugwu a na-akwụ elu Igbo birikwa na Igbo cheregodi ka emechi Ugwumba Ugwumba ana m ayọ ụmụafọ Igbo niile ka unu soro m na-ekiri Ugwumba ndị Igbo na-ene na Ugwumba Ugwumba bụ ebe a nọ jisina ike na-ere na Ugwumba kwenu Igbo kwenu Igbo kwezuonu ebe a ka anyị awụsa ọwa ndewonu ugwu mba anyị ga-agbapụ ọsọ n'ụbọchị tata inwetara unu mmemme nke ndị anaọcha ndị anaọcha lokal gọọmenti dị na Anambra steeti nwere mmemme ha mere eh, na izu gara aga mgbe anyị ruru na ya bụ mmemme ya bụ mmemme kajara akaja Kudros Igwe Ejenga ọ dị mma ka unu hụrụ na ị na nna ha afụnụ m eh, nke a kwọbekwe bins akwọ akara wee na-esi ya bụ egwu a na-atụ ọrịa ebola o ruru ebe niile eh, nke bụ na onye ọbụla batara n'ebe ahụ mbọchị ahụ enwere nhicha aka ma ọ bụ nzacha aka na-akpọ hand sanitizer wee mm, ete gị ya n'aka ifuru ka a na-ete ya ndị mmadụ onye ọbụla m mm, tupu ịbata ebe ahụ ka ọ ga-abụ erute nwanne na n'ibie emesara ahụ eh, onye ọbụla ekwe n'aka maka na ada ekwe n'aka na ọ maka na ada ekwekebezi n'aka etu esi ekwe ya n'ihi egwu ebola Thank you. i 一锅 ajaenga。 Olumba ọrụ anyị n'usoro etu o kwesịrị n'iru dị anyị na-asị onye nwe anyị ka ebe ekwuchite anyị niile anyị na-eme gbaghara ebe anyị esi ọzọ otu ma tinata mmụọ nsọ ịchịkọta ihe niile ma ndị igwe ma ndị isi na gọọmenti n'ụzọ dị iche iche onye nwe anyị ebe a nọnyere onye ọbụla anyị ume gị n'ụbọchị taa ga n'obi nke onye ihe anyị ga-enweta n'aha Jizọs mgbe kwesịrị anyị na-akpọpụ sebụl nke na-enye ndụ ọrụ omenkà o sighị ebe anyị nipweka ino nekumoyi chukwu ofike na onye be anyị kwuru Afam Martin Ileme, the president of the Association of Indigenous of Anocha Local Government. Um, well, um, our cultural day and um, ma mmemme iji wee kwanite asụsụ Igbo um, atụrụ anya na ha ga-enene ụdị egwu dị iche iche ma mmọnwụ di anụ ma asụsụ Igbo dị iche iche ma ịtụ inu ma ihe ndị ọzọ anyị na-enyecha niuz mana igbo mana ụmụ ihe niile a obodo iri wel ihe eji mmanụ ndị a n'ọcha anyị na-eme omenala igbo ọfụma anyị na-egbotakwa ugbo a na-akọta ji a na-akọta ede in fact ọ na Anaọcha ka isi igbo dị ị ga na-anụ nri ọ nri bụ isi igbo so ọ na Anaọcha ka ọ dị yes nke a bụ nke mbụ anyị na-eme ya well ekenere m ndị a n'ọcha because na at least ndị afụgolo kịta ndị ụka sị na ha atụba ha anya mana ha tiri ngazi n'akpa mana nọmba m fụgolo ebe a adị m encouraged so ekenere m ndị bịagolo na-ekenekwa ndị ka na-abịa n'ụzọ ka anyị ndị Igbo otu ihe tọrọ m ụtọ na ya bụ mmemme bụ na ya bụ izizi anyị na-aga mmemme ndị Igbo na-eme n'obodo a bụ legos erute ebe ahụ asị onye ọbụla asụ n'oyibo onye ọbụla asụwa igbo nke bụ na ịkpara ha na iji igwe eji ekwu okwu n'aka ihe ga na-adaghị n'ọnụ bụ sụsụ igbo igbo o nụrụ dịka ọhamadike kwuru ya sị na bụrụ na onye ọbụla asụ oyibo n'ebe a na-aga adịghị ha ka ha mara ndị bụ ndị igbo

Bye. na ọcha ihe ndị oyibo na-akpọ cultural society ya omenala ịkwalite omenala ime ka igbo nwee ugwu nye ka anyị chọrọ ka anyị mee na legos ebe a ka anyị were mee ka ụwa niile kwelizie na igbo bụ nnukwute obodo na anyị atụghị anyị n'akụkụ ọ na-adaghachi azụ nụ enọkọta nwatakịrị anọghị n'ụlọ na-asịghị anyị kọm anyị dekom anyị dekọm abụghị asụsụ bụ anyị nọ ana m abịa were ohere a wee na-erute na ọ bụrụ na ndị lokal gọọmenti ga-eme ihe dị etu a ee eh, gịnị kpataziri ọ na-ejibu erute na steeti a ga-akpọta m ewepụta e, e, e, ụmụ ihe ọdịnala na ụmụ ihe dị iche iche unu hụrụ ma ndị na-eti mmanwụ ma ndị na-asụ asụsụ Igbo ma ndị na-atụ inu ma ndị na-agụ akụkọ ụwa n'asụsụ Igbo anyị iji kwalite asụsụ anyị gịnị kpataziri ọ bụrụ na erute na nke steeti ihe a ga na-eme bụ ụsụsọ ndị a ga-enye awọdụ ndị a ga-etunye ugo ndị ga-eweta jegara m n'efere ndị ga-agbata mmanụ ee eh, ọ dịkwa mma o maka na anyị maara na ọ bụrụ na ọkụkọ hapụ m na enweghị ihe ọ ga-eji zụọ ụmụaka mana ihe ebumnobi eji bido ya bụ ihe abụghị naanị ịdị na-eme eh, awọdụ ma ọ bụ ịdị na-achụ nta ego do biko ndị na-agwa amarago ọ bụrụ ha na na ị ga-eme mmemme igbo de n'ụbọchị eh, n'afọ a i wee kpọọ ogwu mba erute ebe ahụ anyị na-atụ anya na a ga-enwe ụmụ ihe ọdịnala dị iche iche dị etu a maka na ọ bụrụ na ndị lokal gọọmenti emenie nke a ndị steeti kwesịrị ime karịa ya ogwu mba pụrụ iche na ndị Igbo emeka ọgwụ ihe ọnụ ịrafa ibe pụrụ ebe a Sa anyị bịa anyị na-ayọ mma niile fa akwa Igbo daalụ ehm, asụsụ Igbo ama anwụ anwụ asụsụ ndị ọzọ bụ ndị amụtara amụta nke a asụsụ Chineke kere ndị Igbo nyefe ọ bụla onuba nwatakịrị na-aṅụ ala nne tụgharị Igbo ọnụ ihe ọ gwara ya ọ ka anyị ji wee too wee si n'ife ọgbara ọfụ ma iṅomi omenala na asụsụ ndị mba ọzọ ọ bụrụ ife ga-abara ndị Igbo uru anyị ga-edobe omenala anyị na asụsụ anyị asụsụ anyị wee dobara anyị nwabụ ndị Igbo omenala anyị adobara anyị mba ọbụla Chineke kele tụba na ụlọ bụ mba dị etu a onyefe ife ji ezi onwefe ozi onwe ka o si wee dị agwa onwefe okwu wee zọba onweva ndị ilu ama anụ ife na-ekwu na ọ dị mkpa ka ndị Igbo were asụsụ Igbo were na-akparịta ụka were na-ezi onwefe ozi o ji abụ onwe ka o si dị atụwa ma inu dị na ya nke onye mba ama anụ maka onye mba nwere ike bịa mụta asụsụ Igbo mana ọ ma amụta inu dị n'ime ya ọ na-abụ ndị dị ka obodo oyibo na-aga n'ụzọ na mbe ndị ọcha nnụrụ anya dị ya ikedu atụgharịa mmanụ nwanne nne na ebe anwa ife onye ahụ ibie ya ọma ebe ọ sọrọ ya si asụsụ na-ejikọ ndị mmadụ ọnụ asụsụ ka eji eme nwanne onye Igbo sụara onye Igbo Igbo ọmara nwanne ya ọ dị m ụmụ afọ Igbo orukwananụ mgbe anyị ga-apịachi ọnọdụ a nwee na-erutara gị na ọ bụrụ na ndị be nwere nke ha na-eme n'obodo a dịka unu hụrụ anyị na ndị a na ọcha mere n'ụbọchị tata ma ọ bụkwara na anụ Igbo ihe ọbụla gbasara mmemme Igbo dobiko kpọọ n'ugwu mba n'akara ekwentị anyị na-ahụ ugbu a ka anyị bịa wepụtara ya unu ka ọ kaa aka ka ọ daa ụda nwe na-asị unu biko iji kwanite igbo anyị bụkwa na ime na ọ bụrụ na e nwere nke ọbụla ị na-eme ịchọ ebe a ga-asụ ya n'igbo asị na aka mma n'oyibo ya mere ọ bụrụ na ị chọrọ ikwu eziokwu kwuo ya n'igbo anwe na-asị ka ha rabụ ndị na-enọnyere anyị n'ụbọchị tata biko anyị maara na ọnwụnwa amagbu ji ọkọchị site na amara chineke ọ ga-ebunata ome maka na nwamkpi sịrị na onye ọbụla na-agbara ya aja uto ya hapụ ka ya aja ndụ maka na onye ọbụla dị ndụ ga-eto uto